were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ụmụ ibe ekene m ụnụ ụmụ ibe ndị ọdịnala ekene ụnụ ụmụ ibe anyị ekene ụnụ enwere e ihe anyị chọrọ ịgwa ụnụ n'abalị a anyị si ka anyị kwubuo ya echi mana ụbọchị echi nwere ka ọ ga-adị aga nwere ike ya nwere ike ya ha ọ gaghị adịcha pọsịbụl mana anyị amabeghị anyị wee sị ka anyị wetara unu ozi ahụ n'abalị a anyị weta ọ na ịkọ egbubi egbubi ka igbubi tụrụ ya maka pọpịa pọpịa pọpịa dịgote ụmụ ọjị pọpịa buru ibu ana m anyị mana ihe m ji ekwu ihe ọ na-eme na-ewute m n'obi ọ na-ewute m n'obi ihe obere ihe obere ihe ka ọ bụ na ọ na-ewute m n'obi ka na ndebe anyị amara ya onye mere o ji ewute m ọ bụrụ na ndebe anyị ma ya anyị agaghị anọ ebe anyị nọ uwe siri ike otu anyị si wee chee ya mana ọ bikos na nwanne anyị anaghị emete ya ọ bụrụ na anyị na emeta ya anyị agaghị na ebe anyị nọ that is simple truth kọmọnụ emụdisi um, m um, ihe ndị a dere n'akwụkwọ nwere ihe ha dere n'akwụkwọ enduwecha bifo anyị na-ekwugoro ka anyị kene ndị nwe obodo anyị ga-ekene egodo enu kene anị kenekwe eke kene orie kene afọ kene nkwọ maka na ọka anyị si eme na be anyị asị na ọka ọ dị n'elu ka ọ dị ka ọ dị na mmụọ ka ọ dị n'ife ndị Igbo anyị nwere nke anyị andị nke anyị ga-adịba ọ ga-adịgide na ọ dịbụ adị ọ dị fụ ọ ga na-adịlele maka tupu anyị ekwube nke ndị ọzọ anyị ekwubere nke anyị ihe mgbe a na-eme ndị na-eje ụka ka m maka ndị katọlik ndị katọlik si o nwere egwu ha na-agụ kristi dị nwenụ ụkọchukwu ebebe na-erunye achịcha na mmanya dịka Mekisedek onye bụ Mekisedek ndị a gbuwasịara ụlọ ahịa n'ime niile ha gbuwasịrị ahịa n'ime ụka niile mana ọ because of na anyị nwere that society na agwa ụlọ had it been na anyị nwere because ọ society ọ culture bụ ihe na-eme olu mmadụ bikos ọ kọlchọ ọ ga-eme di edukeshon ọ ya ga-eme ọ kọlchọ na-eme di edukeshon ọ bụrụ society ọ kọlchọ na-eme edukeshon bikos ọ filosofi ji wee found the culture ọ bụ ngụnwa ga-afound the education bikos ịma ihe na-achọ and you must go to the past so that ka i use the past wee dekwa another history ọ ka esi eme o from there ka esi wee nwee make ise dek bụ Moses ọ ya bụ Jizọs Kraịst ọ ya wụ jona ya wụ disentin ọ dịkwa na baịbụl ọ dịkwa na baịbụl mekisedek is the same thing ya wụ jizọs ọ sị kristi dị nwenụ ụkọchukwu ebe ebe na-erunye achịcha na mmanya dịka mekisedek o kwuru ya ekwu na quotation of the bible kedu ebe a mekisedek is na bible sef mekisedek na genesis i think na genesis god genesis dị ọ dị na jenesis mekisedek dị na genesis ka m cheke ka m cheke na baịbụl na ka m nweta ebe ọ dị na genesis ndị be anyị ga ebe a ha ga-agụ ha gụọ about mekisedek ọ dị die ọ ga-agwa gị n'onye ọ bụ jizọs go exodus chapter 122 exodus 122 ọ ga-asịkwa gị ebe ahụ ọ ga-asịkwa gị na the same pharaoh gburu ọkpasị ọnwụnwa ahụ nwoke si gbuo fero kwurie ọmụọ nwoke si gbuo oke na ịga na Matthew 2 vs 16 ọ gwụkwara gị na Herod sikwa amụkwa nwoke si gbuo coincidence ijekwe na Exodus chapter 2 verse 2 ọ sikwa na fero sikwa na onwe onye ọbụla amụkwara ebe a sikwa jekwezuo ya ezo ma nwoke ọbụla amụrụ a ga-egbu ya so enwe nwoke amụrụ otu a ka esi wee mụọ fero buru fero m eh, sorry amụọ ah, Moses bụrụ Moses gbafuo jezuo onye the same thing mekwere na Matthew 2 eh, eh, verse 13 amụkwara Jizọs bụrụkwa ya gbapụkwa gbana Egypt from Israel nke nke Moses bụ na esi Egypt buru ya na Israel nke Jizọs bụ na esi Israel buru ya na Egypt the same thing ị gakwa na Exodus chapter 2 verse 3 ọ gwakwara gị ya die no he was saved by a woman by Miriam Pharaoh's daughter ị gazie na Matthew chapter 2 verse 14 ọ na jesus was saved and helped by a Mary her mother everything ihe niile niile dị na Old Testament ya dị na New Testament no change no single changing ihe mere bụ na edere opposite the same history of Melchizedek ọ ya gwara the same history of Jesus Christ ọ dị here pọmp and play ọ dị na baịbụl ọ dị na exodus ọ dị na matthew ọ dị na mark ọ dị na luke ọ dị na john exactly the same thing ma 40 days o moses nọ na desert o ma 40 eh, eh, days o jesus christ temptation ọ sị ọ na-ebu ọnụ temptation everything ha niile bụ ofu ihe enweghị ihe dị iche n'ime but due na ndị be anyị anaghị efolo ihe a na-akpọ wụ typology this is a system called typology go to your google or your dictionary google typology typology just ya afọ the definition of typology then you got the playing game nọ na bible because ndị ya be na life history ihe na go about history today is being written by somebody everything you know in a book is being written by somebody but ndị be common come on bible nkịtị ka ndị be anyị ọ oh, chukwu is word of god so if our people call bible word of god if na im nwere problem if our people that is ka na 90 percent of ndị Igbo Christian and this 90 percent believe na this Bible word of God you o gosiri we can never develop anyị enwere ike develop nwere ebe anyị na-eje hapụrụ story you are just deceiving yourself 90 percent of our people ndị ụka and the ha sị na this akwụkwọ bụ word of God ọ dịghị surprise na enwere ihe anyị dị mma ya akwụkwọ mmadụ dere ede printing press ma from India ma from China and this printing press ndị e, e, ndị be Eliza King James version any person ọbụla printịrị Bible ọ na-akwụ ya percentage ya so that means all the whole Bible ahụ na-ego you are still giving money to this Elizabeth ha family buying Bible ị na-enye ego ị na-ebe akwa na these people na-egbu gị if each Bible ị goro you are paying tax to Elizabeth family of England any Bible ọ bụla igoro ị na-enye tax to Elizabeth family na England <laughs> so <laughs> ịhụ ya were mmụọ gbuo mmadụ were mmadụ jee mgbaru kwa ihe ị na-eme simple because na ị chọrọ ịma ihe agwa gị isi agbagboo gị onwere there is nothing enwere Bible ihe niile dị n'ime Bible ekwuru ya ekwu ebe ahụ everything not there then said ha kwuru ebe ahụ ha kwuru ebe niile niile ekwe ka na-ekwu otu ihe a ịga na exodus chapter 2 15 to 19 okwukwere edie na eburukwere moses everything eh, ijekwe na mark the same thing mark 7 26 that jesus was saved by the king, eh, hebrew kingsmen ọ sị gị na moses na bụ jesus mana ịjụ onye Igbo ọ ga-asị gị na <laughs> Moses from desert jee ebe nwa cross ọhịa nwa cross ọhịa nwa the same story of Moses bụ de Moses ọkwa ya were king n'Ijipt ọkwa ya wụdara ọkwa ya gwa bụ nke jere na na mountain jenata ihe ọkwa wụ the mediator otu God ka ewu Jizọs bụ gịnị wụ Jizọs ọwụ mediator ọwụ the son of God who bring the heaven and head ya kwa Moses Moses ọ bụghị ya sevụrụ ndị Israel ka ewu Jizọs ọ bụ sevio jizọs ọ bụrụ sevio gịnị bụ moses bụ gịnị who took the um, um, uh, Israel out of the Egypt ọ bụ sevio ka ọ bụ so the sevio ọ dị ka mkpụrụ ọgwụ moses mkpụrụ ọgwụ ya mere na expire ha adịgharịkwa new one because na ha meriri ndị juu n'agha so ha werekwa the same history of typology ha butere na na Israel ha butere na Israel na mgbe ha mere invade um, Jerusalem ha bukọrọ akwụkwọ dị ebe ahụ fụ ya fụ those ka ha ndị Israel na-ede typology pass ha na-eyuzu pass story to menu story ndị ndị Rom buru kọpụ ya the sentin kpọrọ Josephus Josephus ha kapụtara n'agha Josephus emeinterpret from there ha yuzukwe the same history of Egypt and the, and the, because everything with Egypt ka o mere nwe ha na-akpọ Israel ịghọtago ihe ọpa Egypt ka a na-akpọ ya ọ bụrụ nwe na ndị ede na Bible just asị na Jacob Jacob change his name to Israel bicos Jacob do this do that akọba akụkọ ihe ahụ three gods of Egypt Isis Ra and El Elohim onye nwa bụ onye eji wee mee Israel ị na-afụtụdo onye ọbụla na-aba Israel Israel so that's why e ji eme ekwu okwu ju ana m achị ọchị maka ama m ama m n'ihe akọnkọcha ama nke I know how all of them happened is a history and ọ dị n'ime akwụkwọ ma dutara ndị be anyị bikos na ọ ịmago na ọ bụrụ fọtụ ha bikos e, a gwara anyị ịba nwanne ndị a gwọrọ anyị ịba anyị yacha ihe ndị a mere anyị pụta n'ime ya mana anyị siri ike mmadụ ụdị ịba ndị a gwọrọ anyị anyị pụta anyị napụta na ya mana anyị siri ike mmadụ <laughs> biko ọsọ dịrị izi agwọrọ ndị a gwọrọ anyị ịba gwọcha anyị ịba zụọ anyị okwu n'ime a agwọrọ anyị ezigbo ịba bụsị anyị nsị onwe ha na-azụ ịzọ ịkwemụ igbu ewu ịzọ igbuche ewu ije zụọ asị ije zụọ afọ ewu ka enwee ike iri eri otu a ka esi zụọ anyị afọ ewu anyị amazi aka nne anyị amazi aka ekpe Aya maazị aka nna ya amaazi aka ekpe jebe ejebe adịghị mma naba anaba common common common sense ha napụkwuru anyị the dangerous of religion bụ ihe ndebe be anyị na-amarọ olos bụ mara the root of it then use that your religious mind to develop your mind mana ọ bụrụ na ị bụrụ ya ị bụrụ okooko forever and ever because ọ na-ere ịmana ọ bụ ọ na-eme attack all mind ka ọ na-eme attack religious work with mind religion is a dogma ọ dogmatic ka ọ bụ ọ na-eme ọ your mind ka ọ na-akọ onwe ihe a na-akpọ eh, mechanical eh, eh, process of the brain ọnya ka ọ na-ejide n'ọrụ ọ dịtị nke ọ na ehod either na use religion to develop yourself because of something else either na use ya or destroy ya your mechanical process of the brain either na o doziri o mere gị chebe iche ọfụma nwee nwee ike igosi higher knowledge or not destroy your mechanical part of brain mana the worst thing bụ not destroy nke anyị due to what na ya mara fundamental reason of it ọ bụ na ya ma the fundamental reason of religion ọ gaghị eme ya afet ọ ga-enyere anyị aka mana anyị ji epari ya asị na anyị na-eje n'igwe ebe nke anyị nọ nwee nsogbu ebe anyị nọ nwee nsogbu na anyị ji epara akwụkwọ a asị ije n'igwe that is the end of the story ọ ghọọ na dogma onwezi enyemaka ọ na-enyere anyị ọ ghọgo dogma dogmatic completely and the dangerous effect wụ na you can never develop because ihe na because na-enye brain ịmana this universe ifụrụ now is a cosmic kind of intelligent ịghọta is a mind so ihe na-enye your brain ka o ji akpụ ịghọtago ihe na-enye ka o ji develop ihe na-enye ka o ji develop and were that mindset of heaven and hell wee na-agụ the bible your brain gonna create something like that ịghọtago so o nwere ike mgbe oruzie mgbe ihe ga-emezi mgbe ị ga-awụrụzi mmadụ akpọjeje gị harvard ka ị e gụọ akwụkwọ na harvard ịgụcha e akwụkwọ na harvard due to that mechanical part of your brain part of your brain adịghọzi normal ị gaghazi even oti datin ị ego na harvard the highest thing nwere ike ime bụ ije na british na-arụrụ ha ọrụ dị instead of use that knowledge ị nweta na harvard wee je develop your place that mechanical process of your brain bible emebigo ya ọ gasago ya so ihe ngwa anyị emesi bụzi ịchịta ebe ị ga-arụzi ọrụ na-anarazi salari na-eri nri omee otu ihe na position of that person ị kwesịrị ịbụ ma ọ bụrụ na ị gụrụ datị na asị normal eh, eh, eh, spiritual book ịchọọ e occultic book ka ya mma ịghọtago because nke oh, oh, ahụ primordial ka ọ bụ ịghọta the level level 1 after the level 1 Bible ahụ ị e gụchara ị na-agazi na-achọzi mụ occultic book ma because of na-abịa koodu oge na all the occultic book ụzi ndị ekwentị ndị ajọ mmụọ nọ nke a ka eji eje n'igwe i werezie datin develop your brain so ọ the brain enwezighị n'ụmụ enwezighị progress ihe ị ga-abụzi n'ụwa servant a good servant because a sị na Jizọs bụ a good servant so ngụwa na onwe gasị Jizọs iwe folowe of Jizọs so you become a servant a na-egbugodi gị egbu sef isi na Jizọs ga-akwụ ụgwọ eh, a na-egbu gị egbu Jizọs ga-akwụ ụgwọ ihe ọ bụla emere gị in na-eme eme e, a sị na Boko Haram bịa gbuo mmadụ ebe a na-eme ihe ị ga-egwu na ọka Jizọs wee chọọ ya agụụ gogide nwa gị gụwuo onye isi na ọka jizọs wee chọọ ya so ihe ọ bụla bụ jizọs jizọs ịfụ ihe e mere gị n'isi ọ dịghị mma ịghọtago and the worst thing was ijezi goro the bible gorochaa ya taa ịgwọ elizabeth tax because ha nwe the bible so um, because onye ọbụla na-eprint bible na-akwụ tax o nwere percentage a na-enye ndị famili nwe the bible ka famili nwe family eliza ị ga-aga eliza iyi jekwe burukwe bible kwụkwa werekwa ego ịfụ ha afụ were gị ịfụ ha afọ agụụ na agụ gị jekwa were dị mọni jeje nye eliza na nwanne olu onweghị omeke sensị ịghọtago omekiro oh, sensị so ndị anyị ga-akwụsị nọnsensị ya ha kwụsị nọnsensị ọtọrọ mma ego ị ga-eji wee nye ụmụazị gị n'ikwu ha garị were nye eliza ego niile ahụ a na-ebute na chọọchị a na-ebu na rom ebu na rom enye nke anyị ka eye ọha niile nwe ya ma eliza ma ihe niile ọha niile ofu ihe ka ha ọha nwere ihe ụmụ ọha nwanwe ya ebe ahụ enweghị divishọn dị ebe ahụ ego ahụ na ha na Europe ekerie ya onye ọ bụla ewere nke anyị gara n'afrịka na-ata ahụhụ eburu mmanụ e anyị eburu goldu anyị eburu diamond anyị anyị ka na-ebe akwa nke ahụ ezubere anyị anyị were kụzie ego anyị na-enweghị enwe jeje ndị chọọchị ha bụrụkwuo na arụ eh? ndị igwe ndị be anyị ọsị gị eh, jizọs asị jizọs asịghị ya anyị ma na jizọs asịgo gị mana ihe dị na baịbụl a onweghị onweghị jizọs ji ebe ngwa were jizọs ihe a na-ekwu ya ọ dị die everything is there because if moses and the jesus is the same thing melchizedek and jesus is the same thing that means ihe o bụ na alegori. ọ dị na the bible ebe ahụ ọ dị ebe ahụ ọ dị everywhere ọ dị na exodus 31 ọ dị na john 10:11 ọ dị na john 1:1 ọ dị na mark 6:3 ọ dị na exodus 12 15 to 19 ọ dị there everything nọ na your face so if mekisedek is the same thing with Moses Moses is the same thing with Jesus that means ihe o meniri bụ they are all the same that is na ọbụrụ mmadụ pump and play n'ọkwa the same thing ka ha na-ekwu the same about uniting the heaven and the earth pump and play uniting the heaven and earth ọ oh, ihe a na-ekwu maka ya o nwere onye si na ajọ ihe ihe a na-ekwu bụ na they are talking about you for behavior life after death so that i nwụọ ị nwụọ in peace because ụjọ ọnwụ na-atụ ndị mmadụ ụjọ ọnwụ na-atụ ndị mmadụ so ebe ọ bụ na ụjọ ọnwụ na-atụ ndị mmadụ say ka e were religion wee nwee ike o because i primordial human being dị ka obere nwa amụrụ ọfụ ịghọtago weda ma itoro eto ma ito ha eto as long as na ịnweghị common sense your brain agaghị na-arụ ọrụ ọfụma so achọrọ ka ejiri the bible ịgụọ the bible ọfụma ịghọta ihe a na-akọ no just way of you so that gị nwee kind of ị enwe the kind of knowledge ị ga-enweta from people then ị nwekwe your own inner built knowledge ọ ihe a na-achọ ịkọwa dị ịghọtara mana ndị chọọchị bịa werezie Melchizedek tithe na old testament o ha sịkwa na old testament eme na spil ha sị na old testament emega spil nsogbu mana ebe a ka tithe dị ọkwa si na jizọs abịago to to uh, uh, uh, old testament na emebigo na new testament ga-anọ mana tait bụ na mekisedek ka ọ dị ọ mekisedek bụ onye kwuru maka tait so ọ bụrụ na new testament so tait must go away mana mba tait ga-a ga-akwụ tait ịghọtara so ihe ahụ trik just a trik ndị pastọ most of them i believe na most of them ma the game and ha ma na mind control ka ọ bụ religion is mind control that's why ji wee unu n'ọrụ o nwere onye gwara ụnụ na ihe bụrụ ọ bụrụ ebe eji eje n'igwe ka ọ bụ bikos ụnụ anaghị agụ ya ọfụma ọ bikos nna ha pastọ na-asịrị ụnụ asị fada na-asịrị ụnụ asị ka ụnụ weta ego gụọ dị thing of ma ọ dị n'ime ebe aha na everything there is allegory ọ dị na ọ dị na abraham ebe na chapter abraham ka m chọọ ya nkịta mma achọ ka m nweta dị chapta na abraham ọ dị ọ dị ebe ahụ o kwuru ya ekwu na alegori all those things bụ allegory onwere ma even nu even akọf ha niile bụ alegori alegori onwe ha o kwuru ya ekwu die bible says it Bible says it na ihe bụ alegori ka ọ bụ bụghị onweghị onwere mmadụ nọ ebe ahụ so ọ bụrụ na ọ because of na ndị be hapụrụ hapụrụ ndị ndị chọọchị ndị chọọchị a na-egwu ha wayo ha filizie na because na ndị chọọchị ha na-egwu ha wayo na the bụ eziokwu onwere eziokwu nọ dia onwere eziokwu nọ dia everything nọ dia pop and play ọ dị na blak and white na ihe a bụ about you ka a na-ekwu is about you is about you just to make the society people nọ na society ka ha na-ebehave ọfụma behavior control is a behavior control ọ bụrụ about heaven ọ na-eje n'igwe anaghị eje n'igwe ihe ahụ just ndị pastọ ahụ na uzi ọ bụ ihe dị na Bible ha because n'ịchọ ka emere gị interpret you want them to interpret it for you that's why the, that bank are the problems ịchọ ka emere gị interpret ọ bụrụ na ịchọ ka emere gị interpret ị gaghị enwe problem ọ because na ịchọ ka ha mere gị interpret ị gaghị eji aka gị wee jeje m mm, gụrụ baịbụl ji aka gị ghọta ọkwa na ịghọta hụ ịjụọ onye onye normal person ka ọ kọwara gị dị isi mba na ọ bụ pastọ ị na-achọ ije n'igwe ife ozi ijetere n'eluigwe na ife eh? ijetere n'eluigwe na ebe a ana m achọ the verse na Bible ebe ebe edere datin Abraham abat Abraham na alegori. Galatia ọkwasịrị Galatians Galatians 4:24 ọ bụrụ na iji Bible ọ na iji Bible gụgụrụ Galatians 4:24 o kwuru ya ebe a o kwuru ya die o kwuru ya die openly a case of Abraham na allegory issue na the same bible allegory ịmara ihe bụ allegory detuo edetuo gaa na google google ya google allegory ọgwa ihe omin na ihe ọbụla baịbụl ahụ ị na-afụ bụ just allegory ọ bụrụ abat ije n'igwe ndị be anyị biko nụ na ọsọ nke ụwa na agụụ egbuo na bụ ebe ụmụazị na ananaghị Agụ agụụ na ananaghị anyị ụmụazị ebe a na-agba ọsọ n'igwe ịfụ mmadụ okpokpo na okpokpo chapleti gwa krọs na-adụ naanị nyara krọs na-akpụ naanị ebe ka ọ nye ya eje gịnị ka o ji ya eme krọs na-akpụ naanị ka ịnya ya ụfada <laughs> ọsị ahụ ụfada ụkachukwu gịnị ka ị na-aka emekwa na ụka okwu na ụka ụkachukwu mmadụ ibuso chukwu agha ọkwa ihe ọ bụ ụkachukwu mmadụ ibuso chukwu agha chukwu wahala problem chukwu ihe ọ na-ekwu mmadụ ibuso chukwu agha ọ ya bụ ụkachukwu ụkachukwu mmadụ ibuso chukwu agha ọ ihe ọkwa ihe ọ na-aza ụkọ chukwu ọnyanwa ụkachukwu mana ha mara bikos na asụrụ igbo ebe a ụkọchukwu wee ibuso chukwu agha pọmpam play jekwe mara ihe a na-akpọ ya n'igbo ụka okwu na ụka onye okwu na ụka kwa ya bụ ihe onye ọ bụla igbo chukwu gịnị ee eh, ụkọchukwu onye nwa bụ onye na-edebere unu maasị ọ bụrụ na ndị a na-edebe maasị ya ka unu bịa dee ka ezi unu ozi ọma jos gwa unu ihe ọjọọ adịghị mma na ihe ọma meenụ nke a meenụ nke nsogbu adịrọ mana ha bịa mmadụ nọkọta na promis gị ihe ọ na-enwerọ giving you what na can you give what you don't have ị ga-enye mmadụ ihe ị nwere you don't give what you don't have you can only give what you have ka ka ndị a ga-esi enye gị promise of where they never been how can somebody promise you where they never been mmadụ ga-apụta ọsị gị Jizọs ọfụfụrụ ọ n'ala Igbo this man ejebeghị Kotonu before jebeghị Lagos Ọgwa gị na Jizọs bụ onye Israel ị jụọ ebe Israel nọ mahọ ejuo ebe ijipt na ọmahọ ejuo ebe grik na ọmahọ ma nna gị si ga afụnanya ekwe ka ebe afụnanya ekwe dị ebe a where is afụ ekwe here anyị na-emechu m ihu okewu ndị ojii ndị isi ojii na-emechu m ihu gịkwa na amerịka mmadụ ehụrụ onye amụrụ na amerịka ọ maka ahụfụ nwa ọ maka ahụfụ nwa ọwụgodi maka nwanna ọwụrụgodi maka ahụfụ jọs ka anyị weziere maka ahụfụ na nsogbu adịrọ ya bụ nọ maka ahụfụ ka anyị wee nọ maka ahụfụ nsogbu adịrọ ị na-ata ahụfụ nna nna gị ka ebiaba na amerịka buru na afrịka na amerịka jee mee ha slave desa ha ebe ahụ nsogbu adọrọ ka gbuchaa aha mee ha akaja niile nsogbu adọrọ isi ntị a mụrụ gị ka ị na-ekpe ekpere ayọ disman disman inyecha pleti idobe foto na be gị na ayo ya ya ayo ya yọkwa ya ruo tude, ndị ojii ka na-emekwa black life matter ka na-ekpekwere dis na ha na-ekpe o ka na-ekpekwa dị tin na-emekwa black life matter onwebeghị ihe chenjirin nna nwanne ọ um, mgbe ị nwụrụ anwụ ka this man ga-aza gị ekpere so apart from that bicos that side nọ ime ọ dịka ọ dị real n'ime the Bible a gwara gị na onwere onwere eluigwe dị ebe ahụ there is no issue of eluigwe dị